ndị kọlọsi isi nke anọ ndị nwe mmadụ na-enyekwanụ ndị oru unu ihe ziri ezi na nke ra nrata ebe unu matara na unu onwe unu nwekwara otu onye nke bụ onye nwe unu n'eluigwe na-anọgidesinu ike n'ekpere unu na-amụkwanụ anya n'ime ya n'ikele ekele na-ekpekwanụ ekpere n'ihi anyị n'otu oge ahụ ka chineke wee meghere anyị ọnụ ụzọ ikwusa okwu ya ka anyị kwue ihe omimi nke kraịst nke m nọkwa n'agbụ n'ihi ya ka m wee mee ka ọ pụta ìhè dị ka m na-aghaghị ikwu ya na-ejegharịnụ na amamihe n'ebe ndị nọ n'ezi nọ na-azụchapụrụ onwe unu oge a niile ka okwu unu dị na amara mgbe niile ihe eji nnu mee ka ọ dị ụtọ ka unu wee mata otu unu na-aghaghị ịza mmadụ niile ọbụla mmadụ nke ga-eme ka unu mara ihe niile banyere mụ onwe m bụ tikikos onye bụ nwanne anyị ahụ ahụrụ n'anya bụrụkwa onye kwesịrị ntụkwasị obi n'ije ozi bụrụkwa oru ibe m n'ime onye nwanyị anyị onye m na-ezitere unu ime ihe a ka unu wee mara otu ihe na-agara anyị ka ọ wee kasịkwa obi unu ana m ezitekwa onisimos bụ nwanne anyị ahụ kwesịrị ntụkwasị obi onye ahụ gwara n'anya onye bụ otu onye n'etiti unu ha ga-eme ka unu mara ihe niile nke a na-eme n'ebe a aristakọs onye adọkọrọ mụ na ya n'agha na-ekele unu ya na mak nwanne banabas onye unu natara ihe ụfọdụ enyere n'iwu banyere ya a sị na ọ bịakwute unu naranụ ya nke ọma jizọs kwa onye a na-akpọ jọstọs mmadụ atọ ndị a sitere n'obibi ugwu naanị ndị a bụ ndị soro m na-alụkọ ọrụ na alaeze Chineke mmadụ ndị e mere ka a bụrụ m ndị ngụgụ obi Epafras onye bụ otu onye n'etiti unu oru nke Kraịst Jizọs na-ekele unu na-agbasi mgba ike n'ihi unu na ekpere ya niile mgbe niile ka unu wee guzo dịka ndị zuru oke ndị kwezuwokwara ihe niile Chineke na-achọ n'ihi na ana m agbara ya ama na ọ na-adọgbu onwe ya n'ọrụ nke ukwuu nye unu na ndị nọ na Leodisia na ndị nọ na Hirapolis Luk bụ dibịa nke a hụrụ n'anya na-ekele unu ya na Dimas kelee na ụmụnna anyị ndị nọ na Leodisia na Nimfas na nzukọ Kraịst nke dị n'ụlọ ha ma mgbe ọbụla a ga-agụsị akwụkwọ ozi a n'etiti unu meenụ ka akwụkwọ ya na nzukọ kraịst nke ndị lezikwa lezikwanụ anya ka unu onwe unu gụkwa akwụkwọ ozi ahụ si na lodisia bịa ọzọ sinu akipos lezie ije ozi nke ị natara n'ime onye nwe anyị anya ka ijezuo ya ekele nke mụ pọl nke m ji aka m dee chetanụ agbụ m ka amara dịnyere unu